mbanụ igbo si na nwata etoghị eto wara ọgọdọ ikuku kuwe ya kuru nwata kuru kwana ọgọdọ ya aka ahụ na-achị ekwe abụghị aka ụmụazị aka ndị nze na ọzọ aka ndị chiri echichi na ala igbo kpatara eji ekwu na ọmụma onye nwere ka o ji ana n'aka ịbịanụ ozuona n'ihi na onye ziri echichi na onye na-echighị echichi ekwesịghị ikwe n'aka ugboro atọ ọ bụ naanị ugboro abụọ ka ọ ga-ekwe n'aka iji kwanyere nwatakịrị ugwu Ee nne. Mbanụ nwaanyị ekwesịghị na n'azụ aka n'ala Igbo nwaanyị ọbụla maọbụ nwa ntorobịa ọbụla kwesịrị ịtịhụ ugboro ala ebie ya aka n'azụ ugboro atọ iji kwanyere ya ugwu otu a ka o si adị n'ala Igbo ndị o ji ara ịkwesị n'azụ aka ugboro atọ bụ ndị chiri echichi bụ ndị nze n'ụzọ ngwa urula mbụ abụọ atọ nke anọ bụzi n'ihu iji gosi eke oye afọ na nkwọ ọ nke a bụ ekene n'ala Igbo